lee cheyela ṅuvaka muunu wezi onwe adidachituminyi mowa weji uko mara unajiri ugbonowu mowa kanunye wam neminyi manwonwu munu nweonwurenyeeleke wanuchekpe munu nwe mbaso chee ihe na-atomejomeminyi nwonwula yoli ya abụọ na anya igbu igba yoli igba ya kpashe nenwuje mukoma mbaso owulawe majinye maọbụ ịgbajomeminyi mulu n'ụzọ munu so ho dekwi engwejene na ingwene ayayo chite mnyila alime naja onwe munu bakao munu kemu yabasagbo nye ŋula minyi me kiri minyi okugba bodo enwe kpom nye nye bula ŋula minyi me mi nɔ ndeka kiri okpere la ododo munu gbo ombo kpoma obu ma otobo bakalu zukule ye obula bela omugbozi ejo de me lo re chitu minyi ŋunu ŋan b'a ka nu nu kem ya nyu jesu ne mini mi ka li lo mo ɖe ŋu mle ŋudɛ ke kele kpe ɖe la dɔ ma so ɖe le lu dza la ɖem lo ba xɔ tu mi nyu sukulu ye ŋunu kem b'a ka ne la ze mi ɖo hui zi o ŋunu ŋan b'a sa la ma bɔ me bɔ ŋunu kem b'a sa la esa kɔ ka ye ŋue geɖe la bi se amu ya li ye ze nubelo ma bori xɔ ni zi oh, o ŋunu ŋan b'a gbɔ bu ya o nyɛ ŋu zi se o. amajikpena ogbi otu mmemme ole ka nwunye nwunye akanya ane mụnụ nwemba akọ chineke ka na-emere idaya elu ube bịa dugashebu jizọs kraịst nye ụgawe bekee ji ọba ikpe ụba eweli ya ya dan ya majikpe ụba eweli ya ya akanya ebe ịchapụ isi ụka ya chizewe chineke ya asejigili uje jam jizọs kraịst mụnụ kem ya akọ mee ọ bụ jizọs kraịst nye m chineke kwetunye ya munu ŋen gbɛsɛ sɔmu gbasi mu la munu ŋen ba tsinɛ bi kpu aka mu kɔ. jaanyo ebe ŋmɛtiri nyamadikpo baibali ye o nyebu jizọs nyebu chineke kawejaweja ya ŋu ike lụka yeli ya bịa o jaani mi bawa jaani ozuru ugbo n'onwu o ma eme n'ụlọ awa jọbe lụba weji nye mbụ ekem ya ekem ba wejebe jizọs ma ụjọbe la bụ ji mụ ụlọ amụba na jikeshibe akpụzere mụrena jikechaba ya abalị bụ ọladujimini jizọs wirigọbịa runwe ala ụbọmiri nwanwo bụ samabịa ọnụnwe mụ ya alime obu ya bụ yorulu mezu ogbu ya ma ọtụtụ emene bakunebara ọgbasamabebi ologbu umenyiwe emene mụkanebara ma unwe ikele ume unwe ikele ume ya da ya bụ chineke lishi ụka ma ọbalọlu nwuru madigide ma ọba nnewu yorulu ime ogbu mopali bue ke bakpuroli mu la bobo ọmụ wajalanye lo m. Ọ bụla bikweda ni jizọs michizala lobu eten asamakporihwawo biaji olobu enwuola aodotio ihe ibe na enwugwurogwuru Ihe bụ ọbụlọdọmanwụ chineke lobu eto